n'ụmụndị nne Olisa Chukwu gozielu n'ụmụnne mụrụ ogige kere ụwa ụmụ nne mụrụ mbịali n'olu gozielu ewu jenwe ewu ewu chukwu jenwe obodo ekwelugo na mụ na ji ewu obodo ebula egwu mụ na-adịkwa m mma ewuche m wepụkwa m ụmụ obili igbo na-etizi egwu ike obodo gwelugo akụ nwa vọrọ m na-ebeli nji nri ugbu ọzọ nwanne m nọ n'ọgbọ ewume ụmụ obili igbo na-etizi egwu ike ndị eje abụ ọgụ ka anyị si eje na n'ugoyi

ele na-alụ n'ụwa elige isi waba nwa ọkwa nne ka a ga-akpụ afọrụba nwa ọkwa nne ka a ga-akpụ nwa bebe akwa ọkwa nne ka a ga-akpụ agụ ụbụba nwa ọkwa nne ka a ga-akpụ nwa kudu ọkwa nne ka a ga-akpụ nwata bụ ụgba ọkwa nne ka a ga bụ polisi ụlọ nwa ọkwa nne ka a ga nwa nwụrụ anwụ ọkwa nne ga-ebe akwa ewu na kedu ifeọmị ga-emelụ nne mụrụ na kedu ga mama nne na kedu ga nne mụrụ anụmiva ị ga-emelụ nụ mama onye buru gị n'afọ ime ivela ka ọnwụ ide naanị nwa ga-etu esi amụ nwa njem gosielu ụmụnne m Olisachukwu gosielu ụmụnne m egwu m na-etila ala egwu m okoko obodo ekwelugo ekwelugo ngwa na chi chi ọla bịa ịjọkwa egwu ka anyị ji ewu mmegide na ọkwa ndị nne ka anyị na-ekwu okwu ewu mmehie ehihie obodo ekwelugo mana ekwelugo ngwana ekwenuchi mana ekwenuchi nwe mbịala bịala ka m nna m na nne na-alụ n'owelike ịmakwa n'ive na ndị nna ọkwụ n'ụka ahụ na-ekwuo ndị nne akwa ndị nne na-emelụ malụ alịlị ndị nne na-emelụ malụ ewu ewu mee ewu biko leta nne gị onwelu nne biko leta mama onwelu nne biko mete nne gị mgbe onwelu nne biko kpọlụta nne gị mgbe onwelu ive biko gozire nne gị maka na ive nne na-alụ n'ụwa elike ọzọkwe nne gị bụla amụsụ ọzọkwe anaghị gị bụrụ na gwụna ọzọkwe nne gị bụrụ onye oli ọzọkwe anaghị gị bụrụ ngwụlọ ọzọkwe nne gị bụla ajọ ire ọ masịrị Chukwu owe mee nye wee mee nya nne mụrụ gị nne bụ nne ewu mee ewu zimue kwanụnivami ga-emelụnụ nne mụrụ gị ọ nwelụ nne biko leta nne gị maka na nne dị ụtọ ewu mee ewu zimwe juwue na ndị na-enwelọ nne na-eme ewu zimwe ewu mee ma n'ibe nne na-alụ n'ụwa elike unu anụgo alịlị ndị nne na-emelụ ụmalụ ewuche alịlị ndị nne na-emelụ ụmalụ ewuche onye fụlụ ndị nne feliri onye fụlụ ndị nne kụghalịba aka ewuche onye fụlụ ndị nne jidebeliri onye fụrụ ndị nne kụvalụva aka euche m egwu m metila ala egwu m okoko na bụra chimagoziwo m uwe obodo egwelugo egwelugo nwa na ma na-ekwenu mgbe ọla bịala iyi ọgwụ egwu ka anyị ji eli oyi ụmụ obi ilikwa enyi ọkwa egwu ka anyị ga-eji nte eje abụ ọgụ ka anyị si eje n'ebe a na-akọla ebe ọ na-adị ịma na ebe na-akọla ebe ọ na-adị ọkwa egwu ka anyị ga-eji ụmụ Igbo na-etizi egwu ike ụmụ obi Igbo nọ n'ọgbọ oyi ọgbọ ọgụ ndị nsọ egwu mabadagonu na afụgo obili Igbo abịa egwu obi Igbo dị mma obodo n'ọnụ kosiara n'elu n'elu elu obodo n'ahịa ka anyị na-eme n'ebe eziokwu olu na anyị na-eme uzi mgbe ụwa mere abụghị obiliba bịa ngwa amalise amalise amalise amalise amalise amalise amalise amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise nwanu amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele egwu m na-etila ala chukwu egwu m ewu mehie egwu obodo ekwelugo ekwelugo nwa na-ekwenuji mana ekwenuji nri nenu nenu kụzi ara ụmụ obili mama m nne m nwe ewuchi m wee bụwa m nchukwu gozielu m nne mụrụ m ọ na-abụ apụta n'ụka nne Nne esichasị ya chilọ ya emela anyị ụka nne nne na-emetụ ụmụ ya mma n'ụka nne na kedu ivom ga-emelụnụ nne na kedu ivom ga-emelụnụ na mmanwụ kwanụm ivom ga-emelụnụ nne mụrụ ọkwa nne gị bụrụ gị n'afọ ime obi jụọ gị etu esi amụ nwa toluwe mgbe eji ya mee ego luwe ibe eji ikolobi eme atụba anya ka ịbata ego zụba nne gị ọ bụla ibi ijerụ ma ebe ije baa otu emeketa akwanwe gị ọbụnya bụ ụgwọ ị ga-ahụ mama onye kwuru gị n'afọ ime ibela ka ọnwa ite naanị nwa ga-etu esi amụ nwa na kedu ebe ọnwa ị ga-emelụ n'ụlọ mụrụ chewu mmee ewuzi onye kwuru gị n'afọ ime eta ahụhụ ọmụnwa gị ọnụmi ibeọma iji eme alụnụ na mụrụ mgbe nne gị buru gị na nri ime ubi mgbe ahụhụ wee nwa gị ka isi nwa ọ na gị anya ka ịzụwa maka na onye zụsịa nwa nwa zụrụ ya ọ bụ onye zụzia nwa nwa ya zụgbu enye nne gị tụra gị anya ka ịzụrụ ọ bụla ibe ijeru mebi ije ba otu izi agbagbuo gị gaisi unu ka mụ na-ajụ oyi ọ na dị mma ewu mee ewu ji ewu mee ewu chukwu e. ọ bụ ya bụ ụgwọ ga ahụ mama onye kwuru gị na mfe ime ibela ka ọnwa ite naanị lotekwa ọnwụ nwa kasị ewute ndị nne maka na ọnya bụrụ ya ọnwụ ite naanị takwuo ahụhụ nwa ga etu esi amụ nwa ngwachi erigoro ọ bụrụ gị kwụsịla abịa ime ohi wetakwuo ahụhụ nwa ga-etu esi amụ nwa nwa ga-edozi ya ọ bụrụ ije ebe ahụ nzuzo emeketa gwagbuenya m etu ọya adịdị gị ka ị wee malụ alịlị ndị nne na-afụ wee gbuwe nwa ewu mee ewu ji njukwulọtelụ m ndị nne ndị egburu nwa ha egwu chukwu ewu kasi ewu mgbe ọ isi chukwu gozielụ m ndị nne mgbe olisa chukwu gozielụ m nne m mgbe maka n'ibe nne na-alụ n'ugwu elike ebele ndị nne na-enyelụ maka ewu egwu m na-etila ala chukwu obodo ekwelugo obodo ekwelugo ekwelugo mgbaekwenuchi mgbaekwenuchi mgbe ọra bịala ijekwa egwu ka anyị ga-eje nwa obili bụ abụ onye chukwu chọrọ mmanụ na ọ chọghị ya mma maka na every disappointment is a blessing n'elu n'elu ka anyị na-aga n'alụgo okwu ụwa ga-amụ n'azụ ibe chukwu kwuru ka anyị na-eme ọgbọ ọgụ ndị nsọ unu abụgo egwu mabatago n'unu abụgo bili abịa ụmụ bili igbo dị mma obodo egwu elugo nọ na abụghị obili gbabịa egwu obili bụ kwenkwe obodo n'olu kosara na abụghị obili gbabịa ụmụ obili bụ dị mma abụghị obili gbabịa obodo n'ọnụ kosara na ụmụ obili bịa bụ okwe onye nwere uche ji akpata ego na n'ihu onye ji uche ya akpata ego maka na onye ji egwu ya agbata ego maka na onye ji mma ya ebute ego ịmakwa na onye ji anụ ya awata nkụ na onye ji ọgwụ ya alụta nri ịmakwa na onye ji mma ya amata ego ego m na-etila ala kelụ m chukwu mmabata n'ọkụ obodo ekwelugo ekwelugo ngwa na-ekwenu chi ngwa na-ekwenu chi nri

amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise lele amalise amalise amalise amalise amalise